AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege m ntị n'ihe ọmụmụ nke arụ ike nke taa udo dịrị ụnụ n'ụbọchị gara aga anyị nọ na-ekwu ihe gbasara ikuku anyị mụtara na ikuku bụ ihe dị oke mkpa nye arụ mmadụ n'ụbọchị taa anyị ga-agawa n'iru na-ịmụta ụfọdụ ihe ndị ga-eme ka ikuku ma ọ ga-abụ ume nke ndụ ghara ịbanye n'ime arụ dịka o kwesịrị otu n'ime ihe ndị a bụ iri nri nwere ọtụtụ abụba mgbe anyị na-eri nri nwere ọtụtụ abụba ọ na-eme ka abụba ahụ gaa n'akwara ndị ndị nọ n'arụ ndị kwesịrị iburu ọbara gaa zuo arụ mgbe akwara ndị a fachiri n'ebe abụba dị ọ ga-eme ka ọbara ndị kwesịrị ịgaru n'ahụ dịka o kwesịrị hapụ ịgaru mgbe ọbara na-aga o kwesịrị inwe ohere ga-adị dịka o kwesịrị n'ihi ya ọ ga-adị mma ka anyị kwụsị iri nri ndị nwere ọtụtụ abụba ka akwara ndị ahụ bụrụ ihe ga-enwe ohere dị mma ịgbasa ọbara nke kwesịrịnụ otu n'ime ihe ndị ọzọ ndị na-egbochi ume nke ndụ ịbanye n'ime ahụ dịka o kwesịrị bụ ise siga anwụrụ ọkụ ndị a niile ndị si na ihe ndị ahụ a na-ese ese ihe ọ na-emewu ịga kpuchite ebe lọngs ma ọ ga-abụ akpa ume mmadụ dị mgbe anwụrụ ọkụ ndị a gara ebe ahụ ga-akpuchie ume ndụ ahụ na-abata o nwerela ihe nọchiri ya tutu ya erute ọ na-enye ya nsogbu kpebawanye n'ime arụ ihe ndị ahụ aghọrọla ihe ruru unyi n'ahụ mmadụ ihe ọzọ na-egbochi anyị inweta ume ndụ nke kwesịrị nụ bụ mmanya na-aba n'anya ọ na-eme ka akwara ndị a bụrụ ihe dara mba ike agakwa adị ya ịrụ ọrụ kwesịrị ya nụ ọ na-eme ka ọbara na ikuku nke akwara ndị ahụ na-ebu na-agagharị bụrụ ihe ike na-agwụ ihe ọzọ na-enye nsogbu bụ mmadụ aṅụghị mmiri otu kwesịrị ịnụ arụ ịkpọ nkụ mgbe anyị na-anaghị aṅụ mmiri mmiri agaghị anọ na arụ otu kwesịrị ịnụ n'ihi ya ihe ndị ahụ riri unyi ndị nọ n'ahụ agaghị enwe ike pụọ ikuku na-abata ọ ga-enwe ike gazuo n'arụ otu kwesịrị ịnụ ihe ọzọ bụ mmadụ iyi akwa tachịrị ya atachịrị n'ahụ ọ na-eme ka akpụ ume ma ọ ga-abụ lungs ma ọ bụ mkpọfọrọ otu ndị ọzọ si akpọ ya ọ na-eme ka ha hapụ ịgbasacha otu ha kwesịrị ịgbasa kute ume nke ndụ otu dị mma ihe ọzọ bụ ọnọdụ mmadụ nọrọ ọ bụrụ mmadụ anọrọ ọdụ na-anọzi ha anọzi ọ na-eme ka ya kuru ume ọ ga-enwe ike kusaa ya ekusaa gbasaa agbasa nwetacha ikuku otu o kwesịrị n'ihi ya ọ na-adị mma onye nọrọ ya nọrọ otu na-adịghị mma ụmụntakịrị enwe nsogbu gbasara ọnọdụ ha na-ekute ume otu dị mma kama ndị dimkpa bụ ndị na-abụ ha nọrọ agaghị anọ otu kwesịrị ha n'ihi ya mgbe ụfọdụ akpa ume agaghị ekutechi ume otu kwesịrị nọ ọ ga-adị mma Ị ịnọrọ ọdụ nọọ ihe dị ka nkeji iri atọ bilie gagharịa ka ume kuda ikuru ume ga-ekuda mgbe ị na-eku ume na-ekuda ọ ga-eme ka ume gị bụrụ ihe dị mma ọ ga-eme ka akpa ume gị kutecha ume otu dị mma mee ka ume ndụ bawanye n'ime mmadụ ịgụ abụ na ịfụ opi ndị eji ume afọ na-enye aka ime ka akpa ume bụrụ ihe natara ume dị ndụ otu dị mma ọ ga-adị mma kwa mgbe kwa mgbe ka anyị fụọ n'ebe okpuru osisi dị kuru ume ndụ kuda ka ume kuda ihe dị ka nkeji iri ọ na-enye aka kwa ụbọchị ịgagharịkwa n'okpuru anyanwụ mgbe anyanwụ na-acha ịgagharịa na mmegasị ahụ ndị dị iche iche kwamgbe kwamgbe nye onwe gị ume dị ndụ otu kwesịrịnụ gagharịa ka anwụchatụ gị megharịa ahụ gbagasị ahụ n'ụzọ dị mma dị ka afọ gị siri dị kwee ka ume ndụ bata n'ime gị akwụkwọ nsọ kwadoro nke a n'ụzọ dị ike mgbe ọ si. na chineke mere ụwa n'ike ya na chineke ji aka ya n'izu ya mee ka ụwa bụrụ ihe guzosiri ike mee ka amụma nke egbe eluigwe bụrụ ihe nọchiri ike o mekwara ka ikuku bụrụ ihe onyinye nke o nyere mmadụ ịgụọ na jeremaya isi iri amaokwu iri na abụọ na amaokwu nke iri na atọ ị ga-ahụ na akwụkwọ nsọ kwadoro ya n'ihe ndị a niile na anyị na-amụ ị ga-ahụ e na ikuku bụ ihe nke Chineke nyere anyị dịka ngọzi onye na-enweghị ikuku ndụ ma ọ bụ ume ndụ apụghị ịdị ndụ ọ bụ otu n'ime ihe Chineke nyere mgbe o kere mmadụ ọ sị na o kire ya ume ndụ ya ewee ghọọ mmadụ dị ndụ ebe a ka anyị na-akwụsị n'ụbọchị taa ka Chineke gọzie unu enyi m ọma na-ege ntị ihe ọma nke m mụtara taa na-echekụtara m na m nwere ike inweta ikuku nke dị mma na osisi onye ọma na-ege ntị anyị na-arụ ụlọ anyị marakwa na igbudo osisi niile dị n'akụkụ anyị na-eme ka ọrịa na-abịa n'ime ahụ anyị ma anyị hapụ osisi ndị a anyị ga-ahụ na chineke ma ihe osike osisi anyị ga-ahụ na amara chineke na ya nọ n'ime ikuku ọma anyị ga na-ekuta n'osisi a ga-adị anyị mma n'ahụ onye ọma na-ege ntị ị na-arụ ọrụ ubi ma ị na-aga n'ụlọ ọrụ na-arụ ọrụ ihe m chọrọ ichekwutara gị bụ na ị na-achọ ịkwaba n'ụlọ ọhụụ gị na-achọ ịrụ ụlọ nke aka gị gbalịa mee ka osisi nọ n'akụkụ ụlọ gị ka ị wee na ekute ikuku nke dị mma ọ bụrụ na ị chọrọ ịkwaba n'ụlọ ọhụụ nke onye ọdọrụrụ gbalịa legharịa anya n'akụkụ ụlọ ahụ lee ma dị osisi nọ ya ihe a ga-enyere ndụ gị aka ọ ga-enyere ndụ m aka anyị ekelela nwanne anyị nwaanyị ndị ọkachamara na ahụike nwa amara igbo ji ọnụ imeela n'ihe ọma ndị anyị na-echekwutara anyị ka anyị wee na-eku ikuku nke dị mma chineke gọzie gị ka udo ya chia n'ime ndụ gị ka ịhụ na ya chineke na-abara gị ụba gị ma na ezinụlọ gị bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail oge a ka anyị ga wee nụọ abụ dị iche ọma nke ndị insabụ abụ nke ha kpọrọ ozi nke dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa eze Chineke gọziri ana m ekelekwu unu ọzọ n'ụbọchị nke taa na-atụkwara onye nwe anyị mma ma otu o jiri mee ka anyị bụrụ ndị dị ndụ n'ụbọchị taa n'isiokwu nke anyị gaje ịnụ ndị enyi m dịka m kọwara na mbụ sị ọ bụ ajụjụ ahụ nke na-agawa n'iru sị olee ebe Chineke nọ ọ bụ ajụjụ ukwu nke anyị gị na-anụ n'ime izu a olee ebe Chineke nọ ma isiokwu nke taa bụ ọ nọ n'eluigwe na-enye anyị mmiri ọṅụṅụ n'ime ihe ọgụgụ anyị ka anyị gaa dịka m jiri gaa ụbọchị echi gara aga ma tupu anyị aga n'ime ihe ọgụgụ anyị hụrụ etu isi ka anyị nwere nara ike n'abe Chineke nọ onye nwe anyị ekele dịrị gị n'ihi na gị onwe gị bụ chi nke na-ahụ anyị anya nke na-azụ anyị na-enye anyị ihe ọ bụla anyị chọrọ nye anyị mmiri nke taa ka ụzụ ọnụ arụ anyị ka anyị wee na-eto n'ime gị ka ọ kwadobe anyị maka ọbịbịa abụọ gị mere anyị ka ọ dịrị anyị otu a karịa ka anyị rịọrọ n'aha Jizọs Kraịst onye nwụrụ ka anyị emen were akwụkwọ nsọ gị biko tụghe n'akwụkwọ Jọn oziọma Jọn isi ya na nke iri na atọ ma ga agakwa na agba ochie tụghekwa n'akwụkwọ ọpụpụ isi iri na asaa ahịrị nke mbụ ruo nke asaa isi nke isiokwu anyị gaje ịnụ taa bụ ọ nọ n'eluigwe na-enye anyị mmiri n'ime ọsịsa ajụjụ ukwu ahụ a jụrụ olee ebe Chineke nọ n'ebe ahụ akwụkwọ Jọn isi anọ amaokwu nke iri na atọ Jizọs sịrị ọ bụrụ na onye ọbụla ṅụọ mmiri nke a akpịrị agaghị akpọkwa ya nke ọzọ mmadụ na-ajụ olee mmiri m ga-ịṅụ akpịrị a ghara ịkpọkwa m nke ọzọ n'ezie ile anya n'okwu a ga hụ na ihe dị n'ime ya n'ihi nke a ọ sị ọ bụrụ na anyị aṅụọ mmiri nke a akpịrị agaghị akpọkwa anyị nkụ mmiri nke Jizọs na-enye akpịrị agaghị akpọ anyị nkụ ma anyị ṅụọ mmiri nke elu ahụ akpịrị na-akpọ anyị nkụ ka m legharịa anya ntakịrị oge banyere ihe mere Jizọs ji kwuo okwu a dịka anyị ga-ịhụ na ọ bụ ya na nwaanyị Samaria n'ọnụ mmiri nke Jekọb olulu mmiri nke Jekọb ebe ahụ ka Jizọs bịakutere nwaanyị a ma rịọ ya ka onye ya mmiri ma nwaanyị a bụkwa na onye Samaria matakwa na Jizọs onwe ya bụ onye Juu dịka anyị ghọtara sị ndị Juu na ndị Samaria enweghị mmekọrịta ọbụla nke mere nwaanyị ya jiri jụ jizọs gịnị mere iji na-arịọ m ebe gị onwe gị bụ onye juu ma onye mbụkwana onye samaria ohere ahụ ka jizọs kraịst jiri chọpụta izi ya ozi ọma nke mere jizọs kraịst rịọrọ ya ka onye ya mmiri nwaanyị ahụ amaghịkwanụ na onye ya na ya nọ bụ mmiri nke ndụ isi iyi nke ndụ na-anaghị ata ata nke gị ṅụa ọ ga-adịgide n'ime gị ya onwe ya ihe ọbụna isi mmiri ahụ ga-abụ ndụ anyị ghọtakwara n'ime ndụ anyị dịka ihe ndị na-ahụ maka ahụike kwuru sị mmiri n'ime ahụ anyị dị mkpa dịka anyị na-ahụ n'elu ahụ na mmiri n'ime ọbara anyị eke ọbara anyị ụzọ atọ mpaghara abụọ abụ mmiri nke anyị na-aṅụ dịka anyị matakwara sị na mmiri na-enye aka asapụsị ihe ọjọọ nọ n'ime ahụ anyị otu a ka mmiri nke kraịst ga-enye aka sapụcha ihe ọjọọ nọ n'ime ime ahụ anyị ihe ọjọọ niile anyị ga-echetakwa sị na n'ime agba ochie dịka anyị ga-ịhụ na akwụkwọ Exodus akwụkwọ ọpụpụ ndị Israel mgbe ha na-esi ala Ijipt n'ala onwe ebe ha ruru ha enweghị mmiri ọṅụṅụ nke mere ha niile bịa cheta ịbịa la bịa mekwuru Moses ma ọ bụ ịbịa agha megide ya nke a bụ ihe Chineke jiri leta ha ma nke mere ha ha wee chefue na Chineke nke ahụ nyere ha Miriam bụ onye napụta ha n'aka ụmụ Ijipt gị anya ndị nyere nsogbu a ọ bụ ndị si n'ala Ijipt pụta na ndị a mụkwara n'ụzọ mgbe ha na-ana aga nke mere ha ji echefue ihe Chineke nyere ha ihe ndị a bụ ihe eji eleta mmadụ mgbe ụfọdụ nsogbu anyị na-aba n'ime ya abịa hụ nsogbu ahụ ọ na-eme anyị anyị echefuo si na Chineke na-edu anyị n'oge gara aga otu a ka o mere ụmụ Izrel ihe nsogbu ha hụrụ n'ihu ha mere ha chefusi otu Chineke jiri duo ha n'ụbọchị ndị gara aga nke a bụ ihe nlereanya nye mụ na gị taa eleghị anyị nọ na nsogbu biko cheta otu Chineke ji na-edugu n'oge gara aga ahụla nsogbu ahụ dịka ọka Chineke ọ bụ naanị mgbe anyị chefuru otu Chineke jiri duo anyị oge gara aga ọ bụ ihe ga-ime anyị ọjọọ abịa anyị mgbe nsogbu bịara n'ihi nke a ka anyị ghọtakwa sị na Chineke anyị jikwa oghere nke a gosikwa ihe o ji bụrụ Chineke naanị ihe anyị nwere ike ime bụ ịtụkwasị obi mgbe ọbụla nsogbu bịara n'ezie mgbe anyị bịara bịa ghọta sị na mmiri n'ime ndụ anyị dị mkpa nke a kwa otu anyị ga-eji ghọtakwa sị na mmiri nke ime mmụọ dịkwa mkpa n'ime ndụ anyị kwa dịka anyị ghọtara sị otu o jiri dị n'elu ahụ otu o jikwara dị n'ime mmụọ nke mere ọ bụrụ na mmiri adịghị ọnwụ ga-adị n'ime mmụọ kwa otu ahụ ka ọ ga-adịkwa ọ bụrụ na mmiri adịghị ọnwụ ime mmụọ ga-adịkwara anyị dịka anyị ghọtara na mbụ mbụ si na mmiri n'elu ahụ na-enye aka asachapụ ihe ọjọọ niile dị n'ime ahụ otu a ka m kwesịrị ịghọtakwa sị na mmiri nke ime mmụọ na-enye aka asachapụ njọ gị niile ekworo iro ikpa oke ọ bụ ihe mere mmiri ji dị mkpa na ilikọ anyị na kraịst nke bụ asụ bekee asụ n'oruo na oge baptizim eluigwe mere ya iji gosi anyị mkpa nsachapụ dị n'ihi na anyị nọ n'ime mmehie n'ihi nke mmiri nke kraịst na-enye ndị juu mgbe ahụ bụ mmiri nke ndụ nke ha bụrụ na ha aṅụa ya onye aka asapụcha ha iwe ha na ọnụma ha na ekworo n'obi abụọ na iru abụọ na atụrụ m niile otu a ka ọ dịkwara mụ na gị taa ọ bụrụ na anyị aṅụọ mmiri nke ndụ a ọ ga-enye aka sachapụ iro sachapụ ekworo na ịkwa iko na ori na ihe ọjọọ niile nọ n'ime anyị n'ihi na ọ bụ n'ime anyị ka ihe ndị a na-esi apụta ndị enyi m ị ga-anarakwa mmiri nke a si n'eluigwe ṅụọ taa ka o wee chebe gị ka o wee sapụcha gị ihe njọọ niile ka o wee mee ka ị si n'aka ihe ọjọọ niile pụzụ onwe gị onye nwaanyị nọ n'eluigwe na-enye mmiri ahụ ekwela ka o n'efu ka ị ghara iketa oke ya gbaa ọsọ bịa gwere mmiri nke a ọ dị mkpa n'ime ndụ gị bịa ṅụrụ mmiri nke ndụ otu a ka kraịst gwara anyị ọ bụrụ na anyị aṅụ ya n'ime anyị ọ gaghị ata ata dịka anyị mara na ime ụwa anyị nọ n'ime ya bụ ọzara ma ọ na-ara ahụ ga-enweta mmiri n'ime ọzara ma kraịst anyị bụ isi iyi ahụ dịka o jiri nye ụmụ Izrel n'ime etiti ọzara otu a ka ọ gekweji nye anyị n'ime ọzara nke ụwa nke a mmiri nke a bụ n'efu anaghị akwụ ya ụgwọ kama ọ bụ ṅụọ n'ezie ndị enyi m mgbe anyị na-aṅụ ana m arịọ ka anyị ṅụtara onwe anyị ndụ ka anyị nara ya n'eziokwu n'elu ahụ na n'ime mmụọ onye nwaanyị ga-eme anyị ka anyị kwanụ aka ihe ọjọọ ndị a niile n'ime ihe ndị a niile ana m arịọ gị ndị enyi m si mmiri kraịst na-enye gị nke na-anụ taa biko ṅụọ ya mmiri a mgbe otu n'ime ihe ndị ị na-anụ ṅụọ ya ọ ga-enyere gị aka sapụsịa ihe ndị ọjọọ niile nọ gị n'ime ahụ n'ihi na kraịst anyị bụ isi iyi nke ndụ tupu anyị apụ akwa ọzọ nna echetara anyị sị ka kraịst anyị nọ n'elu igwe na-enye anyị mmiri nke ndụ n'ime ajụjụ nke ahụ a jụrụ ọ nọ n'elu igwe na-eleghị anya ụfọdụ anyị akpịrị na-akpọ anyị nkụ anyị pakwanụ mmiri aka ma mmiri na-agụkwanụ anyị biko hụdete ala ma anyị na-ekpe ka anyị nara ike onye nwe anyị keledere gị n'ihi mmiri nke ndụ ka ị nyere anyị mee ka anyị matasị na ọ dị mkpa ịṅụrụ mmiri nke a ka anyị wee mara na mmiri nke a ga-enye anyị ndụ ka o wee bụrụ isi iyi pụrụ iche n'ime ndụ anyị ka ọ sachapụ anyị mmehie anyị mere anyị karịa ka anyị rịọrọ n'aha Jizọs Kraịst onye nwụrụ ka ọzọpụta anyị amen Pastọ Godwin Oden n'ozi ọma nke ị nyere anyị taa ka udo chineke chia n'ime ezinụlọ gị ka mara chineke baara gị ụba gị ma onye na-ege ntị anyị ekelela gị na-asị ka udo chineke chia n'ime ndụ gị yara ezinụlọ gị ndị ịsabụ unu agbalịala na abụ ọma nke unu nyere anyị ozi nke dị ụtọ ọ dị ụtọ n'ezie ka mara chineke bara anyị n'ụlọ ụba n'aha jizọs chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo